AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ ka onye nwe m nọnyere gị gọzie ezinụlọ gị anyị abịala n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ nke na-asị asịla ka m mara ma ọ ga-adaba asịla ka m mara ma ọ ga-adaba ụfọdụ n'ime anyị ọ bụrụ na anyị chọọ ịrịọ ihe ahụ dị anyị mkpa anyị anaghị enwe ntụkwasị obi obi anaghị esi anyị ike na anyị ga-anata ihe anyị na-arịọ n'agbanyeghị na akwụkwọ nsọ emewo ka anyị mata sị na anyị rịọ na anyị ga-arịọta anyị kụọkwa aka na a ga-emeghere anyị mgbe ọ bụla gị onye mụ na ya na-atụgharị uche ọnọdụ dị otu a na-eche gị iru ọnọdụ nke ekwesịrị ịjụ ajụjụ ntụziaka ịchọta ezi ụzọ obi gị awala abụọ n'ihi na ọ bụrụ na ị nweghị ntụkwasị obi na ihe ahụ ga-adaba inwe na nramahụ ya mere emena ohere ọbụla ma ọbụlarị ohere nke dịkarịsịrị nta nye ekwesịghị ntụkwasị obi ekweghị ekwe na ihe ahụ nke ị na-achọ ma ọ bụ na arịrịọ gị ga-abụ nke azara. ka m chetara anyị ọzọ n'ụbọchị taa na o kwesịrị mgbe ọbụla anyị chọrọ ịrịọ ihe ọbụla nke dị anyị mkpa ka anyị buru ụzọ mata na Chineke pụrụ igbo mkpa ahụ na ọ pụrụ iduzi anyị ime ka onye anyị ga-ezute onye anyị ga-akọsara mkpa anyị bụrụ onye ga-egbo nramahụ ndị a ọ bụ n'ihi na anyị amaghị Chineke ọ bụrụ na anyị maara Chineke ị ga-ahụ na ihe ndị a ga-abụ ihe na-edo anya ma anyị na-atụgharị uche ọ bụ ya kpatara o ji dị mkpa ka anyị bịa Chineke nso mata onye Chineke anyị bụ otu ọ ga-abụ anyị na-atụgharị uche na ụzọ dị otu a ya ewee bụrụ nke ga-edo anya Ọ na ndị ahụ ị na-ele anya sị na ha bụ ndị e mejupụtara site na amamihe onye gwara gị na ha na-ajụ ajụjụ onye gwara gị na ha na-achọ enyemaka onye gwara gị na ha pụghị ịrịọ onye dị otu a ma ọ bụ onye ọzọ si ya nyere m aka a ga-esi otu ole mee ihe dị otu a gịnị ka ị chere na-akpata onye ụlọ akwụkwọ ọ dị mgbe ọ ga-eru ya kpọkọta ndị na-akụzi ihe ha bịa nso asị e nwere nzukọ na-achọrọ ka a hazie ihe dị otu a otu a ga-esi wee mee ya ka o wee dị mma ọ bụrụ na onye ahụ nke bụ onye ndu maara ihe o kwesịrị ime ọ ga-akpọ ndị a gịnị na-eme ọbụna n'ụlọ ọrụ ndị a maara aha ha ndị ahụ bụ ndị a họpụtara na-elekọta ụlọ ahụ akpọ nzukọ bịanụ ka anyị leba anya n'ụzọ dị otu a onye isi ebe ahụ o were ntụkwasị obi n'onwe ya na ọ dịghị ihe kọrọ ya na ọ pụghị ịrịọ mmadụ iduzi ya ụzọ ya na-akpọ ndị ọzọ a ụbọchị niile nke anyị na-adị ndụ ka anyị na-ezute otu mkpa ma ọ bụ nke ọzọ nke anyị kwesịrị ịchọ enyemaka nke anyị kwesịrị ịrịọ ụzọ anyị ga-esi wee gboo mkpa ndị a ya mere o ji dị mkpa n'ụbọchị taa na anyị ekwesịghị idosara onwe anyị mkpa anyị ọtụtụ n'ime ndị mmadụ bụ ndị na-ala ndụ ha n'iyi n'ihi emegheghị ọnụ ọtụtụ ndị mmadụ bụ ndị ọ bụ ịhụ n'ụbọchị taa otu mpaghara nke arụ ha abụrụ nke kwarụrụ akwarụ n'ihi emepeghị ọnụ ọtụtụ ndị mmadụ bụ ndị ọ bụ eme asị na onye anwụọla n'ihi emepeghị ọnụ asịghị m na mmadụ ekwesịghị ịnwụ kama dị ka obi ebere nke Chineke si wee dị ọ dị ajụjụ anyị ga-ajụ anapụta ndụ ọ dị ihe ndị nke anyị ga-eme ka o wee anya egbuoro mkpụrụ obi nke na-anwụ anwụ mkpa ya ọ bụ ya bụ ihe anyị na-atụgharị uche n'ime ya ọ dịghị mgbe ị tụkwasịrị Chineke obi jụọ Chineke ajụjụ sị olee otu m si eme ihe a ya ghara iduzi gị ụzọ ọ ghaghị iduba gị ma ọ bụ ịkpanyere gị onye ga-eweta ogbugbo nye nramahụ gị onye ga-eme ka anụ arịrịọ gị onye ga-eme ka anụ ekpere gị ọ dị ihe karịrị Chineke na omume mgbe ọ na-adị ka ihe karịrị Chineke bụ mgbe anyị dosara ya onwe anyị cheta na anyị emeela ka odo anya sị na ihe kwesịrị ịtụ anyị egwu abụghị na mmadụ ga-asị na ọ pụghị inyere anyị aka kama ka anyị tụwa egwu n'ihi na ọbụna onye ahụ nke kwesịrị inyere anyị aka anyị agaghị erute ya nso ma ọ bụrụ na anyị mechie ọnụ ka anyị tụọ egwu n'ihi na oge na-agafe n'aha anyị mgbe ọbụla anyị ghara ikwu okwu ya mere gị onye mụ na ya na-atụgharị uche ka anyị na enwemi isi okwu a ka anyị bido n'ụbọchị taa mata na idowere onwe anyị mkpa anyị aga aga anyị ụwa ka anyị soro ntụziaka nke Chineke n'akwụkwọ nsọ dịka edepụtara ya n'akwụkwọ akwụkwọ isi asaa amaokwu nke asaa rịọnụ unu ga-arịọta m na-asị gị ezi enyi m ka ị na-eleba anya n'isiokwu a ka ị na-eṅomi ya ọ dịghị ihe ọ bụla nke rịọrọ na ntụkwasị obi Chineke m na-aga emere gị ọ dịghị ihe ọ bụla nke rịọrọ na ntachi obi Jehova na-aga emezu ọ dịghị ihe ọ bụla nke rịọrọ na iweda onwe onye n'ala onye nwe m na-aga ele gị anya mere gị ebere mgbe ị na-eme nke a ka Jehova nọnyere gị bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rute anyị nso n'ụzọ dị otu a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria email anyị bụ awr at yahoo dot awrnigeria@yahoo.com ma ọ bụkwa nke ị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a; 070-6363-7224, 070-6363-7224. Oge a ka anyị ga-eji nụ abụ dị iche. ma nnabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị uche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa biko elela mmehie m anya zanụ m ekpere mgbe m kpọburu gị jehova biko nụrụ arịrịọ anyị nyere n'anya aka lekwu ma akwụkwọ ndị lere ule jehova biko nyere n'ụwa aka

elela mmehie m anya biko elela mmehie m anya elela mmehie m anya biko nna ọza m ekpere elela mmehie m anya biko elela mmehie m anya zam zam zam zam zam zam ekpere jehova biko elela mmehie m anya zanụ m ekpere ndị na-achọ dị jehova biko nụrụ arịrị anyị nye wee dịdị mma ndị na-achọ nwunye jehova biko nụrụ arịrị anyị nye wee nwunye dị mma ekpere. na-achọ nwa jehova biko nụrụ arịrịọ anyị mepe akpa nwa ha ndị na-achọ ọrụ jehova biko nụrụ arịrịọ anyị nyewe ọrụ dị mma e, e, e, ụlọ ọgwụ niile ndị nọ n'ime ha jehova biko gị nwa chineke udo dịrị gị ana m ekele jehova onye mere ka anyị dị ndụ taa n'ihi na ọ bụ ohere ọma onyere anyị ka anyị dị ndụ ugbu a bụ oge a na-anara mmadụ nke ọma oge anyị ga-eji tụlee ihe ole na ole n'akwụkwọ nsọ ya mere bịa nso kpọta ezinụlọ gị bịa nso ka anyị wee nụrụ okwu nke na-enye ndụ isiokwu anyị taa bụ isiokwu nke si lee emewo ha lee emewo ha lee onye nọ gị n'akụkụ si ya lee emewe ya lee nwa gị nwoke a lee nwunye gị nke nọ n'akụkụ lee enyi gị nwoke si ya lee emewo ha ya mere tutu anyị aga n'elu o nwere abụ m ga-achọ ka ị soro m bụọ abụ ahụ bụ abụ na-enye mgbamume soro m bụọ abụ a ọ na-eme ihe na-adịghị ekwe omume ọ na-eme ya ọ na-eme ihe na-adịghị ekwe omume chi na-eme ya ọ na-eme ihe na-adịghị ekwe omume ihe na-adịghị ekwe omume ihe na-adịghị ekwe omume ka ọ na-eme a abụ a dị oke mkpa ọ sị na ọ na-eme ihe na-adịghị ekwe omume onye bụ onye ahụ nke na-eme ihe na-adịghị ekwe omume ị ga-anụ onye ahụ soro m hụdata isi ka anyị rịọ ikike n'aka onye nwanyị jehova imeelawo anyị abụọla abụ abụ anyị mbụrụ bụ okwukwe anyị ọbịa okwu nkwali ọbịa mgbamume anyị lii na-eme ihe na-adịghị ekwu ume ya mere lee nwanne m nwoke na ndị nwaanyị ndị nọ n'ebe a onye ukwu na onye nta ndị na-ege ntị n'ihe omume anyị na-aga ime n'oge awa jehova biko ihe ndị ha ga-asị na ọ dịghị ka okweghị omume n'ime ndụ ha onye nwaanyị tutu anyị mechala ihe a ana m arịọ ka emere ha n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen ya mere anyị ga-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ mkpughe isi iri abụọ na otu akwụkwọ mkpughe bụ akwụkwọ ikpetumazụ na baịbụl gị lee anya ọ nọ n'agba ọhụrụ akwụkwọ mkpughe isi iri abụọ na otu malite na amaokwu nke atọ o wee sị mgbe nụ oke olu ka ọ na-esi n'oche eze ahụ daa si lee ụlọ ikwu nke Chineke dinyere mmadụ, ọ ga-ebinyekwara ha, ha onwe ha ga-abụkwa ndị nke ya. Chineke onwe ya ga-anọkwara ha, bụrụkwa ha Chineke ha. Akwụkwọ nsọ na-agba ama ebe a na Jọn onye anyị maara nke ọma nọrọ ebe a na-akpọ n'agwaetiti nke Patmos ọ bụ ebe nwoke ahụ nọ chineke kpughere ya matakwa na ebe ahụ ọ na-abụghị n'ụlọ ya matakwa na ọ bụghị na ebe ndị mma ọwụ ebe ntaramahụhụ ka akpọnyere nwoke ahụ ma n'agbanyeghị ọnọdụ ahụ ọ nọ n'ime ya chineke kpughere ya ihe dị mma nke na-ebu okwu olileanya nye gị onwe gị si n'agbanyeghị ọnọdụ ịnọ n'ime ya lekwasịkwa anya n'ebe jehova nọ onye nwe anyị ga-ekpughere gị ihe ndị dị mma meekwa ka ị mata na olileanya dị ọ bụ ebe nwanna Jọn nọ n'agwa etiti nke Patmos onye nwaanyị wee kpughere ya o wee hụ oche eze Chineke o wee hụ ihe ọmọsị wee lee hụ ụlọ ikwu nke Chineke dịnyere mmadụ amen mmadụ ahụ ọwụ onye na onye ọ bụ gị onwe gị na mụ ọ bụ ebe anyị na-ele anya chetakwa na mgbe mbụ o nwere ebe anyị na-ekwuola ihe banyere n'akwụkwọ Jọn isi iri na anọ malite amaokwu mbụ mgbe jizọs kraịst na ala o nwerekwa ndị na-eso ụzọ gwokwo na-agwa anyị taa ka obi anyị ghara ịlọ mmiri ma anyị kwere na chineke kwere na n'ụlọ nna ya ọtụtụ ebe obibi dị ọwa ebe e meghere anya jọn o wee hụ ma hụ oche eze chineke la chineke ga-ebinyekwara anyị onwe anyị la anyị ga-abụkwa ndị nke chineke ya onwe ya ga-abụkwara anyị chi olee ebe a na-ekwu okwu ya ọwụ n'eluigwe ọhụụ na ụwa ọhụụ o nwere okwu mgbamume n'ebe a na amaokwu nke anọ ọsị ọ ga-ehichapụkwa anya mmiri niile ọbụla n'anya ha amen nwa chineke si amin amaghị m ma o nwere anya mmiri nọghị n'anya olee ụdị anya mmiri nọghị n'anya ọ bụ maka ọnwụ n'ihi na ajụjụ m kwesịrị ịjụ gị bụ nke ị ga-ajụ onwe gị bụ ọnwụ gịnị ka a ga-eme ebe isiokwu anyị si lee emewo ya gịnị ka emeworo ma ọ bụ gịnị ka a ga-eme gịnị bụ ihe ndị a ga-eme ihe ahụ a ga-emewo ihe na ekwela n'ebe a n'ahịrị nke anọ n'oge ọ ehichapụ anya mmiri niile ọ bụ naanị anya mmiri niile mkpa gị niile nsogbu gị niile nrịrịa gị niile ụkọ gị niile ịsụ ude gị niile jehova emewo ka ha niile gabiga taa n'aha jizọs amen nwa chineke ka isi ka anya mmiri ndị a niile si na-arịdata n'anya gị onye nwe anyị ekwela nkwa amaghị m ma ọ bụ na o nwere onye gị nwụrụnụ maọbụ di gị nwụrụ maọbụ nwunye gị nwụrụ maọbụ nwa gị nwoke nwụrụ maọbụ ndị ọgọ nwụrụ maọbụ na o nwere ihe na-eme ka anya mmiri akwa gbaa gị n'anya onye nwaanyị ekwela nkwa n'ebe a na ọnwụ agaghị adịkwa ọzọ amen nwa chineke si amen kọrọ ya n'okwukwe na obodo ahụ anyị na-ele anya ya na ọnwụ agaghị adị ọ sị na iri uju aga gịnị ga-akpata iri uju ọ bụ mgbe ihe ọjọọ mere mmadụ ọ sị na iri uju ma ọ bụ ịkwa akwa agaghị adị taa ọtụtụ mmadụ nọ n'ihe anya mere akwa ọtụtụ enweghị ihe ha ga-eri ọtụtụ enweghị ihe ha ga-eji zụọ ụmụ ọtụtụ enweghị ihe ha ga-eji kwụọrọ ụmụ ha ụgwọ akwụkwọ tinye ha na mahadum dị elu ọtụtụ nọ na nsogbu ma ọ bụ nke ọzọ o nwere ike ịbụ nsogbu nke onye iro o nwere ike ịbụ nsogbu nke di o nwere ike ịbụ nsogbu nke nwunye o nwere ike ịbụ nsogbu nke nwa nwoke o nwere ike ịbụ nsogbu nke nwa nwaanyị o nwere ike ịbụ nsogbu nke ndị agbata obi gị olileanya dịrị gị nwa chineke ebe a na-eme ka ịmata na anya mmiri agaghị adị isu ude agaghị adị mkpagbu agaghị adị e, ihe ndị a niile na-ebutere gị anya mmiri akwa onye nwaanyị ekwela nkwasị na ihe ndị ahụ agaghị adị ọ sị na ma ọ bụ arụ ụfụ arụ ụfụ agaghị adị ihe ndị a na-eme achawasịa mmadụ ahụ ihe ndị a na-emerụ mmadụ ahụ ọ sị na ihe ndị a agaghị adịkwa ọzọ na ihe mgbu niile agabigawo amen kọrọ okwu ndị a mee ka okwu ndị a were ihe ga-anọwụla obi mgbe ihe na-esiri gị ike nwanne m nwoke olileanya dị mgbe ihe na-eme ka anya mmiri akwa gbaa gị nwanne m nwaanyị olileanya dị nwee olileanya egbula onwe gị echegbula onwe gị n'ihi na chineke na-adị ndụ ruo mgbe ebighị ebi lekwasị jizọs anya n'ihi na o nwere akwụkwọ nwanna david m kwuru n'akwụkwọ abụọma isi otu narị iri abụọ na otu ọ sị m ga-eweli anya m abụọ lee n'ugwu niile olee ebe inye aka m ga-esi bịa o wee na inye aka m ga-esi n'aka jehova bụ onye mewere eluigwe n'ụwa na onye ahụ kere eluigwe n'ụwa na ọ dịghị atụ ere ọra na ọ dịghị ada mba na ọ dịghị agharịpụ mmadụ nwere ike iwetara gị anya mmiri akwa mmadụ nwere ike iwetara gị ihe mgbu ụmụ nwere ike iwetara gị anya mmiri akwa n'ihi na ụmụ a na-amụta abụ ụmụ na-adịghị erube nne na nna ha isi ụmụ ọ ga-awụ nne na nna si jeere m ozi a ha si enweghị nke ha na-eje olileanya dịra gị nwa chineke ka ị na-anụ okwu a onye nwaanyị ekwela nkwa na ị ga-ehichapụ gị anya mmiri akwa lee onye nọ gị n'akụkụ si ya na olileanya dịra gị egbula onwe gị olileanya dị nwa chineke ana m arịọ ka ị na-atụkwasị ebilobe jehova nọ ka olileanya dịwara gị ị nọla ọrịa olileanya dịwara onye nwaanyị ga-agwọ gị ọrịa ị nọla ụkọ onye nwaanyị ga-enyeju gị afọ ị nọla nsogbu onye nwaanyị ga-anapụta gị ị nọla aka ndị iro a onye ahụ na-alụso gị agha olileanya dịịra gị nwa chineke n'ihi na o nwere nkwa chineke kwere n'akwụkwọ ọpụpụ isi iri na anọ amaokwu nke iri na anọ onye nwe anyị si na ya ga-alụrụ anyị agha ka anyị anyị wee dị duu o nwere agha ezoro ezo n'isi gị olileanya dị jehova ga-alụrụ gị ya o nwere agha pụtara ìhè jehova ga-alụrụ gị ya mere kasie obi tụkwasị obi n'ebe jehova nọ ana m arịọ ka ị na-etinye okwu ndị a n'ime obi ka ị na-ewere ya dịka okwu onye nwanyị si na-ada taa dịka na omeela ka anyị mata n'akwụkwọ mkpughe isi iri abụọ na otu malite na amaokwu nke atọ amaghị m iji baịbụl gị n'ebe a ka ị na-ege ntị imechaa ka ị gaa n'ebe ahụ gị lee nkwa onye nwaanyị anyị kwere gị okwu jehova bụ ee na amen ọ dịghị agharịpụ ana m arịọ ka ị na-atụkwasị obi site na okwukwe gị ka onye nwaanyị mere ya mere hudata isi ka m kpere gị ekpere jehova imeela wo lekwa ndị a ndị agbata obi ndị na-ege ntị n'okwu a onye nwe biko ha nụla anya mmiri akwa isi aha anya mmiri akwa ha anụla iri ụjọ kasie ha obi ha anụla nsogbu onye nwanyị megheere meghere ha ụzọ ha were enweghị ọganiru onye nwe bulie ha elu ha anụla nrịrịa gwọọ ha ọrịa onye nwaanyị ama m na ị ga-anụ arịrịa karịa nke m onwe m rịọ baa n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio si jizọs kraịst anya site na inye aka anyị ga-esi n'aka jizọs bịa imela onye mgbasa ozi ahụrụ eze mma ogoji na ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa na-ekelekwa onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ ma na-arịọ ka chineke amara ya na nduzi ya nọnyere unu n'aha jizọs amen ozi nke dị ụtọ na ntị onye kwere na ntị onye kwere na ntị onye kwere ka ọ na-eje ije dị anya n'ụlọ gwa mgbakọ ga-ezapụta ndabịa ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtaranụ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo